ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dị nro ọnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony ebechukwu bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio Ministry aka na ndị Baptist Missionary asosieshọn nke mba afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria n'ime olugwu elu nke dị n'ime Ibadan na Oyo steeti ka ozi ọma si eru nso ọzọ ka udo nke chineke dị elu n'ebe ọ dị ukwu na jizọs kraịst onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya na-eme akwụkwọ nsọ ozi ọma anyị ga-eleba anya n'akwụkwọ nke abụọ nke mozis dere nke a na-akpọ ọpụpụ anyị ga-agụ isi nke atọ amaokwu nke mbụ wee ruo na nke iri ọpụpụ isi nke atọ site na amaokwu nke mbụ wee ruo na nke iri akwụkwọ nke abụọ nke moses ọpụpụ isi nke atọ amaokwu nke mbụ wee ruo na nke iri ma moses na-azụ igwe atụrụ igwe ewu na atụrụ nke jetro bụ nna nwunye ya bụ onye nchụaja midian wee duru igwe ewu na atụrụ ahụ gaa n'azụ ọzara o wee bịaruo ugwu nke chineke ruo horeb mozi nke jehova wee mee ka ọ hụ ya anya na ire ọkụ site n'etiti osisi nta o wee hụ ma lee osisi nta ahụ na-ere ọkụ ma erefeghị osisi nta ahụ moses wee sị ka m wezụga onwe m hụ oke ihe ọhụhụ nke a gịnị mere osisi nta ahụ na-ejighị erechapụ jehova wee hụ na o wezụgara onwe ya ịhụ chineke wee si n'etiti osisi nta ahụ kpọọ ya oku si moses moses ọsị lekwa m ọsị abịarula nso ebe a yipụ akpụkpọ ụkwụ gị na ụkwụ gị abụọ n'ihi na ebe nke gị onwe gị na-eguzo n'elu ya ala nsọ ka ọ bụ ọ sịkwa mụ onwe m bụ chineke nke nna gị chineke nke abraham na nke isak na chineke nke jekọb moses wee zobe iru ya n'ihi na ọ na-atụ egwu ilegide chineke anya jehova wee sị ahụwo m n'ezie mweda n'ala nke ndị m nke ndị ijipt anụwokwa m iti mkpu ha n'ihi ndị na-achị ha n'ihe ike n'ihi na amawo m ihe mgbu ha niile mgbe rịdata ịnapụta ha n'aka ndị ijipt na ime ka ha si n'ala ahụ rigoruo ala dị mma nke sakwara mbara ruo ala nke mmiri ara ehi na mmanụ aṅụ na-eru na ya ruo ebe nke ndị kenan na ndị het na ndị amorait na ndị perizit na ndị hivit na ndị jebus ma ugbu a lee iti mkpu ụmụ israel eruwo ntị m ọzọkwa ahụwo m mmegbu nke ndị ijipt na-emegbu ha ugbu a kwa bịa m ga-ezikwa gị jekwuru fero gị mekwa ka ndị m bụ ụmụ isrel si na ijipt pụta ka chineke were ebere na afọma ya gozi okwu nke a ka onye anyị ngozi pụrụ iche na nghọta n'ụbọchị nketa dịka o siri ekwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem na ịga n'iru ihe a ga-eji mere isi akụkọ ụbọchị taa ga-abụ chineke ga-egosi onwe ya n'ọnọdụ gị bụ ihe a ga-eji wee mere isi okwu n'ụbọchị nke taa ihe iju anya juziri ebe niile akwa mkpagbu na akwa mmegbu juziri ụwa niile obodo na-ebe akwa mmegbu ezinụlọ na-ebe akwa mmegbu mmadụ na-ebe akwa mmegbu na mmegbu niile a mmadụ na-emegbu ibe ha ma ọ bụ a na-emegbu obodo ma nke a na-emegbu na nzukọ nke kraịst n'ebe niile efu na ihe ndị a niile bụ atụmatụ ekwensu iji wee wepụ mmadụ uche n'ebe chineke nọ ma ọkwanye iji wee na-eme ka obi lozi ụfọdụ mmiri ị na-ajụzi ajụzi chineke ọ nọzikwa na nke eme ma na mmegbu niile a ịfụ na ọ bụ na mmegbu a dịrọ efu na mmadụ ama nwe olileanya ma ọ bụ ihe iji wee bee akwa besara onye ka ike n'ebe anyị gụpụtara ụmụ isrel nọ na mkpagbu nke ndị Ijipt ma ha na-ebe akwa na ekpere na-akpọku Chineke na-azị chineke chetakwa nkwa nke ikwere nna ha ochie na nna nna ha bụ abraham na isak na jakob n'ihi na gị na ndị a nwere ọgbụgba ndụ n'ime akpa ha niile akpa ha wee ruo jehova ntị jehova wee chọọ wee tụọ ero ka ọ ga-esi wee gbapụta ha n'ime ọnọdụ ha o wee kpọọ mgbe ọ kpọrọ moses lee anya ka o si wee kwuo okwu ọ sị ya na akwa ndị nke ya na-ebe erugwo ya ntị mata amata na ihe ọbụla ị na-agabiga n'ụwa nsogbu gị niile ebemakwụ ya niile anya mmiri gị niile na mkpagbu gị niile ibesara chineke ọkwa nke ibesara chineke ọ bụ nke ibere mmadụ m nke na-ata m ata na ekpere nke ikpesara chineke na chineke nụrụ olu akwa gị chineke nụrụ olu mkpagbu gị niile chineke nụrụ ekpere gị niile na usu ude gị niile o wee sị na ya abịago ugbu a iji wee mee gịnị iji wee zọpụta ha na akwa ndị izie na mkpu ya niile erugwu ya ntị ọzọkwa na ya nwere onwe ya afụgo ọ bụ so n'ọkwa ya ruo ntị mana ya nwere ya afụgo mmegbu nke ndị ijipt na-emegbu ha o wee sị na ya abịagwu iji wee mee iji wee gbapụta ha ọ bụ niile ha kama iji chineke abịagwu iji wee gbapụta gị n'ọnọdụ gị na nhụju anya ya niile amụghị nwa e enweghị ego ọ ihe ma ọ bụ na ihe bidoro aka anaghị aga n'elu mana mkpagbu nke a karịgo ihe ọ bụla nso geba ya afa afa chineke karịrị ihe ndị a niile afa jizọs karịrị mkpagbu gị niile mgbe chọọ ka gwa ya n'ụbọchị nke taa na chineke ezutego na chineke abịago ịgbapụta gị na ọnọdụ gị nke na-ekwesịghị chineke ga-egosi onwe ya n'ọnọdụ gị dịka o si wee gosi onwe ya gosi n'ebe ọkụ na-ere ere dị ma osisi nta aha erepịaghị wee were iwe kpọta moses legharịa ya n'akụkụ niile ị ga-afụ na enwere ihe chineke chọrọ ka ịmụta ọbụla dị n'ọnọdụ ahụ ọnọdụ ahụ agaghị eripịa gị ọnọdụ ahụ agaghị eme ka ị e nwụọ ọnọdụ ahụ agaghị emekwa ka ichefuo e chineke n'ihi na ị ga-amata chineke site n'ọnọdụ a akwọsọ na ka anyị mata sị na ndị nke maara chineke ha na ha ga-adị ike ma na-ewukwa ewu ịmara chineke n'ime ọnọdụ a ị ga-ewu ewu n'aha jizọs n'ime ọnọdụ a ọ ga gị elu n'aha jizọs n'ime ọnọdụ a ọ ga-eme ka akwa gị niile ghọrọ gị ọchị n'aha jizọs n'ime ọnọdụ a ị ga-afụ mbuli elu nke site n'aka chineke naanị were abịa n'ime ọnọdụ a ị ga-afụ ngozi nke na-adịghị mgbakasị ahụ ma ọlị dị ọ sị na ya abịagwu ime ka ndị nke pụta n'oru ọ ndị sọsọ na-epụta ha ga-aba n'ala nke n'elu nke juru nri n'ime mmiri ara ehi na mmanụ aṅụ lekene okwu nke a ọ bụ sọsọ na-ekpọpụta ha na mbibi kama na ha ga-enwe ihe nketa nwebigo oke ha ga-abụ ndị na-ebizi ka ndị eze ha ga-abụzi ndị nwere onwe ha ndị abụzi ndị njọ na mbibi ga na-achịzi achị okwu ọ na-akpọ na ihe ọ na-eme ka ịmata bụ na njọ na mbibi nke site na njọ agaghị achịzi achị na ndụ gị wepụ aka n'ihe rụrụ arụ wepụ aka n'ihe ruru unyi wepụ aka n'ihe na-esiteghị na chineke nwee olileanya nwee ntụkwasị obi n'ihi na chineke a egosi onwe ya n'ọnọdụ gị ọnọdụ ọbụla ị nọ nke anaghị egozi ebube nke chineke chineke amalite wetụgharị ha n'aha jizọs ọnọdụ ọbụla amụghị nwa enweghị ego ekwudosighi ike n'okwukwe ihe ndị a niile ka chineke chọrọ ka ọ gbanwere onwe na-arọ nka ka e bụrụ onye ya akwụdosi ike n'okwukwe ka ị e bụrụ onye ya akwụdosi ike n'ebe chineke nọ chineke chọrọ iji gị wee ya isi n'ihi na mgbe chineke dọpụtara ha n'ọnọdụ a ha bụzi ndị nwere onwe ha bụzi ndị na-efe chineke ofe dị ka o si wee kwesị ihe ndị a niile bụ ihe chineke chọrọ ime n'ime ndụ gị ọ bụrụ na ịnabata ha n'ịnatara jizọs kraịst dị ka gị na nzọpụta gị ihe a bụ ohere nke dịrị gịnị iji wee mee ka gị na chineke dị n'udo ka atụmatụ niile na eru niile nke chineke tụrụ n'ime ndụ gị bụrụ nke ya bịa na mmezu dị ka wee kwesị n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme bulata isi n'ebe ọbụla n'ogide ugbu a ka anyị chineke onye nwaanyị nke pụrụ ime ihe niile chi nke na-aza ekpere dị ndị ọrụ gị ndị a ndị nke tụkwasịrị obi n'okwu gị na okwukwe gị na okwukwe ka ha ji wee bịa mere ha ebere mere ha amara hichapụ anya mmiri ha niile gọzie ha dịka isi wee kwe na nkwa n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme matakwa anyị n'okwu ha bịara site n'ụlọ ndị lif Word redio Ministry akala ndị Baptist Mission Association nke mba Afrịka gbara gburugburu n'oge nweta ndị igwe okwu 08132900111 ma ọ bụkwa 08056719493 ka udo nke Chineke nke kachasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwe amen